mkpughe isi nke iri na anọ m wee hụ ma lee nwa atụrụ ahụ ka ọ na-eguzo n'ugwu Sayọn ya na ọgụ nnu iri na ọgụ nnu asatọ bụ ndị edewere aha ya na aha nna ya n'egedege iru ha mgbe elu olu ọ na-esi n'eluigwe daa dịka olu ọtụtụ mmiri dịkwa ka olu oke egbe eluigwe olu ahụ m nụrụ dịkwa ka olu ndị na-akpọ ụba akwara mgbe ha na-ewere ụba akwara ha na-akpọ ha wee na-abụ dịka a ga-asị na ọ bụ abụ ọhụụ n'iru eze ahụ na n'iru ihe anụ ahụ nke dị ndụ na ndị okenye ahụ ọ dịghịkwa onye ọbụla pụrụ ịmụta abụ ahụ ma ọ bụghị ọgụ iri na ọgụ asatọ ahụ bụ ndị agbatararị n'ụwa ndị a bụ ndị na-emerụghị onwe ha na-arụ ndị inyom n'ihi na ha dị ọcha ka ụmụ agbọghọ na-amaghị nwoke ndị a bụ ndị na-eso nwa atụrụ ahụ ebe ọ bụla ọ na-eje ndị a ka a gbatara n'etiti mmadụ ịbụrụ Chineke na nwa atụrụ ahụ mkpụrụ mbụ ọ dịghịkwa ụgha ọbụla a hụrụ n'ọnụ ha ha bụ ndị a na-ataghị ụta mgbe e hụ mmụọ ozi ọzọ ka ọ na-efe n'etiti eluigwe na-enwe ozi ọma ebighị ebi izisara ndị na-anọdụ n'elu ụwa bụ mba niile ọbụla na ebo niile ọbụla na asụsụ niile ọbụla na ndị niile ọbụla ọ na-ewerekwa oke olu sị tụanụ egwu Chineke nyekwa ya otuto n'ihi na oge nke ikpe ya abịawo kpọkwanụ isi ala nye ya bụ onye kere eluigwe na ala na oke osimiri na isi iyi niile nke mmiri niile mmụọ ozi ọzọ bụ nke abụọ wee soo sị ọ dawo ọ dawo bụ babilọn ukwu ahụ nke meworo ka mba niile ṅụa n'ime mmanya nke ọma mmụọ ozi ọzọ bụ nke atọ wee ha were oke olu si. ọ bụrụ na onye ọbụla na-akpọ isi ala nye n'ọhịa ọhịa ahụ na ihe oyiyi ya na-anatakwa akara ya n'egedege iri ya ma ọ bụ n'aka ya ya onwe ya ga-anwụkwa n'ime mmanya nke ọnụma Chineke nke edoziworo na-agwaghị agwa n'ime ike oge iwe ya a ga-ejikwa ọkụ na Bristol mekpa ya arụ n'iru ndị mmụọ ozi dị nsọ na iri nwa atụrụ ahụ anwụrụ ọkụ nke mmekpa arụ ha na-arịgo mgbe niile ebi ha adịghị ezukwa ike ehihie na abalị bụ ndị na-akpọ isi ala nye anụ ahụ na ihe oriri ya ma ọ bụrụkwa na onye ọbụla anata akara ga aha ya N'ebe a ka ntachi obi ndị nsọ dị bụ ndị na-edebe ihe Chineke nyere n'iwu na okwukwe Jizọs Mgbe wee nụ olu ka ọ na-esi n'eluigwe daa sị dee akwụkwọ ngọzi na-adịrị ndị nwụrụ anwụ bụ ndị ga-anwụ anwụ n'ime onye nwe anyị site n'ugbu a ee ka mmụọ nsọ na-ekwu ka ha wee si na ndọgbu niile ha dọgburu onwe ha n'ọlụ zuru ike n'ihi na ọlụ niile ha na-eso ha gaa m wee hụ ma lee igwe ọcha n'elu igwe ọcha ahụ ka m hụrụ otu onye yiri nwa nke mmadụ ka ọ na-anọdụ ala na-ekpu okwu eze nke ọla edo n'isi ya mma iwe ihe ubi dị nkọ dịkwa n'aka ya mmụọ ozi ọzọ wee si n'ụlọ nsọ ahụ pụta na-ewere oke olu tiere onye ahụ nke na anụkwasị n'igwe ọcha ahụ mkpu sị tinye mma iwe ihe ubi gị wekwaa ihe ubi n'ihi na oge awa iwe ihe ubi abịaruo n'ihi na ihe a ga-ewe n'ubi nke ụwa achabikọwo oge onye ahụ nke na anụkwasị n'igwe ọcha ahụ wee tụdaa mma iwe ihe ubi ya n'elu ụwa e wee were ụwa dịka ihe ubi mmụọ ozi ọzọ wee si n'ụlọ nsọ ahụ nke dị igwe pụta ya onwe ya nwekwara mma iwe ihe ubi dị nkọ mmụọ ozi ọzọ wee si n'ebe ịchụ àjà ahụ pụta bụ onye nwere ike n'ebe ọkụ ahụ dị o wee were oke olu tinyere onye ahụ nke nwere mma iwe ihe ubi dị nkọ mkpu sị tinye mma iwe ihe ubi gị dị nkọ bipụ ụyọkọ niile nke vaịn nke ụwa n'ihi na mkpụrụ vaịn ya achazugbuo mmụọ ozi ahụ wee tụba mma iwe ihe ubi ya n'ụwa wee bipụ mkpụrụ vaịn nke ụwa tụba ya n'ime ebe nzọcha mkpụrụ vaịn ahụ nke dị ukwuu bụ nke ọnụma Chineke e wee zọcha ebe nzọcha mkpụrụ vaịn ahụ n'azụ obodo ahụ ọbara wee si n'ebe nzọcha mkpụrụ vaịn ahụ pụta ruo ebere idolo ịnyịnya rukwa ihe raka nnụ fọlọ na atọ